achọrọ m ịjụ gị ajụjụ ọ bụrụ na anyị nwụọ taa ị chere ị ga-aga eluigwe ị ga-asị amaghị ma m ga-aga eluigwe ma ọ bụ icheghị echiche banyere ya akwụkwọ nsọ kwuru na ị ga-ama ọfụma na ị ga-aga eluigwe ugbu a site na akwụkwọ nsọ anyị kwesịrị ịmata ụfọdụ ihe maka inweta nzọpụta nke mbụ bụ nke a akwụkwọ nsọ si na ndị Rom nke atọ amaokwu iri abụọ na atọ n'ihi na mmadụ niile emehiewo ha adịghị erukwa otuto Chineke akwụkwọ nsọ gwara anyị na mmehie bụ mmebi iwu oge anyị mebiri iwu Chineke anyị emehiewo site na amaokwu ahụ anyị niile emehiewo abụ m onye mmehie ịbụ onye mmehie ọ bụ ihe mwute na enwere ụgwọ ọlụ maka mmehie ndị Rom nke isii amaokwu iri abụọ na atọ kwuru n'ihi na ụgwọ ọlụ nke mmehie bụ ọnwụ ugbu a okwu ahụ ụgwọ ọlụ pụtara ụgwọ ọ bụ ihe rụtara ọ bụrụ na m ga-alụ ọlụ anya m ego nke a bụ ụgwọ ọlụ n'ihi mmehie m ụgwọ ọlụ m bụ ọnwụ ihe m rụtara bụ ọnwụ n'ihi ụgwọ ọlụ mmehie bụ ọnwụ ugbu a ọtụtụ ndị mmadụ chere na ọnwa ahụ bụ ọnwa ọnụ ahụ ma mkpughe iri abụọ amaokwu iri na anọ na iri na ise kwuru sị ma ọnwụ na ọkụ mmụọ ka atụbara n'ime ọdụ ọkụ ahụ nke gbasara ọkụ mmụọ nke a bụ ọnwụ nke abụọ ọ bụrụkwa na ahụghị onye ọbụla edere aha ya n'akwụkwọ nke ndụ ahụ e were tụba ya n'ọdụ ọkụ ahụ mkpughe iri abụọ na otu amaokwu asatọ na ngwụcha ya akwụkwọ nsọ sịrị na ndị ụgha niile oke ha ga-abụ n'ime ọdụ ahụ nke jikwa ọkụ na okwute ọkụ na-ere nke bụ ọnwụ nke abụọ ahụ ihe o jiri tinyekwa mmehie ụgha na ndepụta ahụ bụ na ọ chọrọ ịkọwa ihe ihe ahụ bụ nke a anyị niile bụ ndị mmehie mmadụ niile gakwara ụgha anyị niile emehiewo anyị niile kwesịrị ịga ọkụ mmụọ ugbu a nke a bụ akụkọ ọjọọ abụ m onye mmehie ịbụ onye mmehie anyị niile bụ ndị a mara ikpe ịga ọkụ mmụọ akwụkwọ nsọ bụ ezigbo akụkọ ọ bụ ozi ọma ndị Rom nke isii amaokwu iri abụọ na atọ sịrị n'ihi ụgwọ ọlụ nke mmehie bụ ọnwụ anyị ghọtara ihe nke a pụtara ugbu a nke abụọ ya kwuru ma onyinye amara nke Chineke bụ ndụ ebighị ebi site n'onye nwe anyị Jizọs Kraịst akwụkwọ nsọ sikwa nwere onyinye ọ chọrọ inye anyị ma onyinye ahụ bụ ndụ ebighị ebi ugbu a ndị Efesọs nke abụọ amaokwu asatọ na itoolu akwụkwọ nsọ sịrị n'ihi na ọ bụ amara ka eji were zọpụta ụnụ site n'okwukwe okwu ahụ amara pụtara inweta ihe ị na-ekwesịghị ịkwụghị ụgwọ ya eji were zọpụta ụnụ nke a pụtara na n'ihi na achọghị m ịga ebe ahụ ama m ịchọkwaghị ịga ebe ahụ site n'okwukwe okwu ahụ okwukwe pụtara kwere ọ sị n'ihi na ọ bụ amara ka eji were zọpụta ụnụ site n'okwukwe ma nke esiteghị kwa n'onwe ụnụ. ọ bụghị maka gị onwe gị ọ bụ maka nke a ọ bụ onyinye Chineke ọ bụghị site n'ọlụ ka onye ọbụla wee ghara inye isi onyinye abụghị ihe rụtara n'ọlụ onyinye bụ ihe e nyere gị onye ọzọ kwụrụ ụgwọ ya ma ị kwụghị ụgwọ ya ọ bụrụ na m nye gị onyinye ma sị gị nye m ego maka ya nke a agaghị abụ onyinye ọ bụrụ na m nye gị onyinye ma sị gị mere m ihe maka ya nke a agaghị abụ onyinye ugbu a onyinye anaghị efu gị ihe ọbụla ma o furu onye ahụ na-enye gị ya ihe otu a ka onyinye Chineke si wee dịrị Jisọs kwụrụ ụgwọ onyinye ahụ ndị Rom nke ise amaokwu asatọ sịrị ma Chineke na-eme ka ịhụnanya ya n'ebe anyị nọ pụta ihe n'ihi na mgbe anyị nọ na-abụ ndị mmehie Kraịst nwụrụ n'ihi anyị Jọn nke atọ amaokwu iri na isii amaokwu ama ama n'akwụkwọ nsọ si n'ihi na Chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọbụna ọkpara ọ mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya agaghị ala n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi ozi ọma bụ nke a jizọs kraịst ka a mụrụ site na nwaanyị na-amaghị nwoke jizọs kraịst bụ chineke o biri ndụ enweghị njọ ọbụla o meghị njọ o meghị ihe ọjọọ ọbụla ọ nwụrụ n'elu obe elie ya o sikwa n'ili bilie ọ bụghị maka ịkwụ ụgwọ njọ o mere n'ihi o nweghị njọ na ndụ ya ọ nwụrụ ka o were kwụọ ụgwọ maka njọ anyị lee anya ọ bụrụla ihe akwụrụ ụgwọ ya onyinye ahụ abụrụla ihe akwụrụ ụgwọ ya ugbu a ị ga-aghọtakwa ihe maka onyinye ahụ Jọn nke atọ amaokwu iri na isii sịrị ndụ ebighị ebi onyinye ahụ bụ ndụ ebighị ebi okwu ahụ ndụ ebighị ebi nke pụtara ọ ga-adịgide ruo ebighị ebi ndụ nke ga-adịgide ruo ebighị ebi ọ gaghị enwe ngwụcha Jọn nke atọ amaokwu iri na ise sịrị ndụ ebighị ebi ebighị ebi pụtara o nweghị ngwụcha Jọn nke atọ amaokwu iri atọ na ise ise ndụ enweghị ngwụcha ndị Rom nke isii amaokwu iri abụọ na atọ si ndụ ebighị ebi na akwụkwọ nsọ niile ị ga-ahụ usoro ndị a ndụ ebighị ebi ndụ agwụcha agwụcha ndụ nke ga-adị oge niile ndụ na-enweghị ngwụcha site na Jọn nke atọ amaokwu iri na isii ị ga-enweta ndụ a n'oge ahụ ikwere onye kwere n'ọkpara ahụ nwere ndụ ebighị ebi ugbu a ụfọdụ ndị mmadụ chere ọ dị mma aga m enweta nzọpụta ma oge m nwetara ya ọ bụrụ na m mee ihe ọjọọ dịka ịkwa iko dịka igbu mmadụ ma ụdọ ya bụ Chineke ga-ewere nzọpụta m ọ bụrụ na Chineke wepụ nzọpụta m nke a bụ na nzọpụta m abụghị ebighị ebi lee anya anyị ga-aghọta na nzọpụta abụghị ihe anyị ga-alụta n'ọlụ oge anyị nwetara ya ọ bụ ihe anyị ga-edobe akwụkwọ nsọ si na titus nke mbụ amaokwu nke abụọ ọ sịrị na olileanya nke ndụ ebighị ebi nke chineke onye na-apụghị ikwu okwu ụgha kwere nkwa tupu mgbe ụwa bidoro chineke anaghị agha ụgha ọ bụrụ na chineke kwe m nkwa ndụ ebighị ebi ya bụ ọ ga-abụ ndụ ebighị ebi ugbu a nke a bụ so otu ihe ị ga-eme dịka onyinye ọ bụla ị nwere ihe ị chọrọ ma ị ga-anara ya ma ọ bụ ịjụ ya ị nwere ike ịjụ ajụjụ ọ dị mma kedu ka m ga-esi anata onyinye Chineke ndị Rom nke iri amaokwu itoolu sịrị nke a ma ọ bụrụ na ugbu a ọ sị ọ bụrụ na ị nwere ihe nhọrọ ọ sị na ọ bụrụ na ị ga-ewere ọnụ gị kwupụta Jizọs na ọ bụ onye nwanyị okwu a kwupụta pụtara nkweta ọ bụrụ na ịsị kedu ihe m na-ekweta ị na-ekweta na ị bụ onye mmehie ị na-ekweta na ị kwesịrị ịga ọkụ mmụọ ma ị na-ayọ mgbaghara ọ sị na ọ bụrụ na ị ga-ewere ọnụ gị kwupụta jizọs onye nwe anyị ma nke a karịrị okwu ọnụ ọ sịkwa ma kwere n'obi gị na chineke mere ka o si n'ọnwụ bilie ị na-ekweta na jizọs kraịst nwụrụ n'elu obe elie ya ma si n'ọnwụ bilie dịka ịkwụ ụgwọ maka mmehie gị ọ sị na ọ bụrụ na ị ga-ewere ọnụ gị kwupụta jizọs onye nwe anyị ma kwere n'obi gị na Chineke mere ka o si n'ọnwụ bilie akwụkwọ nsọ si ga-azọpụta gị ọ sịghị ị nwere ike inweta nzọpụta ọ sịghị ị nwere olileanya nzọpụta Chineke si aga m azọpụta gị ma ọ bụrụ na ewere ọnụ gị kwupụta ma kwere n'obi gị mara ọ bụghị na ị ga-aga ụlọ ụka ọ sịghị na ị ga-eme baptizim ma ọ bụ echegharịa maka njọ gị niile ọ sịghị enwere ihe ị ga-eme naanị kwere ma gwa ya ka ọ zọpụta gị ọ bụrụ na ị kwere nke a n'obi gị ọ bụrụ na ị kwere na Jizọs Kraịst nwụrụ n'elu obe n'ihi njọ gị elie ya ozi n'ọnwụ bilie ọ chọrọ inye gị onyinye nke bụ ndụ ebi ebi kedu ihe mere ị gaghị eji ọnụ gị kwupụta ugbu a achọrọ m inyere gị aka mee ekpere ọ bụrụ na nke a kedu ihe mere ị gaghị eso m kpee ekpere ugbua ezigbo jizọs ama m abụ m onye njọ ma ekwesịrị m ịga ọkụ mmụọ biko gbaghara m njọ m niile ma nye m ndụ ebi ebi anaghị m atụkwasị obi n'ọnụ ndụ m anaghị m atụkwasị obi n'okpukpe ana m atụkwasị obi m na naanị gị ekene dịrị gị maka ịzọpụta m ọ bụrụ na ị kpere ekpere ahụ ma kwere n'obi gị site n'akwụkwọ nsọ ị nwetara nzọpụta ugbu a ị nwere ndụ ebighị ebi ekele dịrị gị